Ehe, ọseti banana m nwayọ nwayọ ọ na-eseti ọ na ihe m ji emelu vidio a na kedu nwoke nke ya si na nọ Amerịka ndị Igbo kọngres wetara akaụntụ ndị mmadụ tụwa ego anyị anụgo inyere ya akaụntụ pesinal akaụntụ ga ya na-atụ ego atụrụ gị ego ị ga-akọwara na ihe ị ga-eji dị ego wee menụ ka ọ bụ ịtụlụ gị ego bụ isiokwu atụọlụ gị ego ime ka anyị malụ ihe ọbịa ka eyi eji dị ego wee mee iso na ndị Nnamdi Kano bịa mitie how many three or four years ago wee gbaala ụnọ afa na ndị Fulani na-abịa si tụkọta ego ka egota mgbọ egbe na mbọ onye ọbụla kpalie anya akpọ ya dị small boy afụcha nke unu si wee na chalenji dadị da vidio ka dị ọ bụ na gị bụ nwoke sisi tụọ ego anọ ma ọ bụ na vidio ma alụ oge aka ije wetakwa vidio nwa Nnamdi Kanu bịala Amerịka bịa gbuo unu na ndị Fulani na-abịa isi na prọfesọ ka ịwụ onye amamihe ndị ka wee mmalụ mana ị mara na Fulani na-abịa kịta ka ị na-abịazi agwa anyị na ihe ka nta agbakwutego nte n'ọnụ enecha anya ọbụna ndị fulani abana n'ubi akpụ nne gị nọ na vileji ihe eji wee gwa anyị na ndị fulani na um, ihe ka nta amakwutego nte n'ọnụ ihe na-eme ka unu mara ọbụ ounu bụ ndị igbo na-egbu onwe unu i unu niile bụcha kristi nke unu <coughs> onye ọbụla na-agụ baịbụl jizọs unu na-anụ maka ya jizọs ha na-anụ ha odu ka jizọs ji wee bido wee mebe majik ha oru ka jizọs ji wee mebe ihe ndị okenye na-ada emenwu kedu ihe unu ji enetụrụ Nnamdi Kanu anya okwu niile si young ọmụmanụ kwuru nwere nke na-emerọnụ from A to Z okwu niile Nnamdi Kanu kwuru merọ kedu ihe unu ji agbaghaziri okwu ya nke unu ihe problem ndị Igbo nwere bụ ka ka onye isi wee bụrụ ọnya why not me why na ọ bụrụ ọnya bụ problem unu nwere at last ka iji wee gwazi mgbe ndị Fulani gbagoro Igbo niile okirikiri ime ohe niile ndị fulani na ya ka iji wee weta akaụntụ ka atụnyebe ego ka i were mee gịnị enyekwa gị ego ka ibu unu jee bido kpụba aja ọtọ aja reda unu na-akpụ na atalanta si na amama ebe unu na-akpụ ihe si na ndị nna ochie unu zọcha ya unu zọchara m akpụ ma edede unu amụjucha na ụmụ na emerịka de onwere na analụta ụnụ chọsụkwa ihe unu na-achọzi bụ etu unu ga-esi wee mee ka ha mata ihe gbasara igbo unu wee jee kpụba jee weta ụha jee kpụba aja ọtọ si na ebe nna unu akpọ afọ ụfụ onye n'ọnọdụ ifele na-emekwa unu atụọlụ gị ego ka i were kpọwakwa aja ọtọ again iwe jeje kpụba aja ọtọ that place na tabe nna gị unu mgbalụka unu si eke unu ko ndị igbo ọdụ odoze igbo eh, gọvanọs and politishans iyeje na aha ego na ha nwechi ego ọjọzọ karịa ọdọwara ego obianọ nwere ego ụmaghị nwere ego kedu ihe ha na-akpọ ya bụ nke Enugu steeti bụ agbara nwaanyị kedu afọ ya bụ igbu anyị o nwere ego ọkọrọcha abụrụ bilonia ka ọ ihe ejeje gwaba ha abịa na ba gaisi na eje kọmpanị alụ ọrụ na-enwetachawa ụgwọ naira ha na-enye mma ha ji atụ aja eji eri nri ajezi na ndị a na-akasị ụmụ kalịkịrị ụmụ mmadụ ego ọ ma m na o nwere ihe unu ji ego eme enyekwa gị ego a na-ejekpụwa aja kpụwa aja na Amerịka si na ebe nna gị ochie nọ ifele eme mkpi ịwụ prọfesọ onye ha ga-egwụta n'ụlọ akwụkwọ nna ka na ọ bịakwutela unu wee na-ayị unu hai ifele emegbuo n'unu ifele emegbugo ndị akpọrọ si nọ ndị na-achị ndị igbo ka ha wụ ifele emegbugo unu ị nwere dugot ịpụta na soshal midia sisi tụọlụ gị ego nyekwere onye sendị datụmanụ won naira na akantụ onye mmalụ na ọ chọrọ ego jee join IPOB kontributu ego ebe IPOB nọ sọsọ onye ga-azọpụta ndị Igbo nna agwa unu bụ Nnamdi Kanu onye sị na ọ chọrọ ịsịkwa na-asị ka a na-asị ị nọdụkwa ị na-ekiri n'anya gị na-adị na-afụ ya a na-agwa ọ na-ele Nnamdi Kanu gwara na agwa ị na-afụ ya ọ na-eme n'anya gị ụwa zuru ike amaghaligide gị mmaghaligide afọ m vidio nke o mere mbọsị ya mmaghaligide bụ ụwa zuru ike onweze na-atụpụrụ ya ọnụ o jere nje ewute ndị DSS abịa kpụrụ ya ka ọ bụrụkwa na ọ na-atalụ ndị Biafra afụfụ efu stori akụkọ ka ụwọzi ike na-akọ ọ arịnji arịnji ka ọ melụ abịa kpọrọ ha ya emechakwa arapụkwa ya o nwere faịta fighter truly a freedom fighter si nnọọ ka ọ onwe ka onye nwe nwere onwe ya nọ n'obodo ahụ ọ nọ ka gọọmenti obodo ahụ arapụ ya o wee bụrụkwu ndị fulani bụ nke ha bụ tigbuo zogbuo wazulike na ọkwa wazulike si anyị nọ ndị fulani ya enye anyị nọ ndị naijiria ya enye anyị biafra ọ ihe o kwuru ọ na-akụgheri amụrụ m na ihe ọ na-akọdo ihe a na ọ bụ okenye ọ chedu na ọ bụrụ ụbụrụ aṅụ obu ka mbụ ka ọ na m adafụ ihe na-eme na naijiria ee eh? adamafịa gwagodu m etu megide ndị fulani ndị naijiria ya esi wee nye gị biafra gwagodu m etu ọ bụ nọọ nkwadote ndị fulani ma ọ nkwadote ndị yoruba ka ihe eji wee nweta biafra iji wee gwa gị na ụbụrụ ụwa zuru ike ezu ozu oke uligidego braibụ ligide braibụ ọ dịzia ọ maazị ihe oyi ekwu ifele na-emezie unu anụpụ ya mesie ji ya nụnwa ihe a na-ekwu na shi ya na ya onye nwoke akpa especially ihe nji eme dis vidio bụ nwoke anọ na Amerịka ndị anọ na Atlanta ma ebe nke ọgwụ ya ka ha nọ afọ m na vidio ebe nke ha jere si na ha na-eme igbo kọchara dị ọkwọta ebe na-akpụ blọ na-akpụ aja aja red ụlọ mgbe ochie ya na-akpụgasị ya dị ya na-azụ ya ma ọsị ma nnu ma ma gidi ma unele na-azọkasị ya ụmụ ifele eme mkpi dị ya ka nna gị si ịmara ebe isi ihe niile ịfụrụ dị ya bụ slev ọ slave trade ka ha ji wee nọrọ dị ya na be nna gị nna gị be nna gị bụ ana igbo gị na-achụ gị de ị na-agbalụ ndị fulani ọsọ etu aka unu ya anọkwado etu aka unu ya esigbe ọkwa nka ka ị na ha aka ihe a iwetara bankị a eji okwunyelu gị ego nka ka ị na ha aka ịka nka na ụmụ gị anọdụ de jenereshọn gị aga na ịnọrọ na-eme politiks na politiks ịma na o nwere ebe odu eje nwere ebe odu eje Nnamdị na ejiro egbe ojiro mma mma na egbe oji bụ ukwu ọ na-agwa unu rọ unu ama m na ọ na-eru unu na-arụ unu chọrọ ka ọ bịa romansi bụ unu gwaba unu okwu politikal tọk ịmalụgo ka unu si ekwu ya politikal tọk efu onye zuru ori na ị na-afụkwa na onye a zuru ori ihe ị ga-atọ ịtọ na onye immediately si na onye a nwere kriminal tendensi kriminal tendensi ị na-edekwa ya n'ori ka o zuru owudo okwu unu chọrọ Nnamdị Kanụ ya agwa gị na onye a zuru ori si mee ihe na-eme onye zuru ori nwoke m jee baa anụ n'ụlọ ịwụ prọfesọ ọ bụrụ etu ụdị ka isi agụ ọ bụrụ ụdị akwụkwọ anụ maka egwuru sef aka m wee mara ihe ọ bụrụ ụdị akwụkwọ aka egwuru aka m wee mara ihe unu siri unu bụ prọfesọ prọfesọ gịnị ka ị lụrụ ya prọfesọ ịwụ iwere ike ike ịpụtụnwu two tins together now ka o mee ikreti something somebody na akọrọ wee kreti before originally something are you are you an original man somebody who can create something onye ọzọ na-emebere before isi na ebo prọfesọ na ihe ndọcha ọcha dị chegoro debe ije gwụọ ya egwucha ya kran nwaanyị isi si na ebo prọfesọ and you cannot even put your land together isi na ebo prọfesọ bịa wepụta bankị sisi tụọlụ gị ego atụcha ego ka ị were je kpụba aja ọtọ je kpụba ụlọ aka gị na amerịka rapụbe nna gị ihe abịa dozi ndị ala nke unu bụ na Nnamdị Kanụ wayo ya ejibụrụ Nnamdị Kanụ unu ya anọghị ya Fulani ya agụrụ unu taa okwunufu ihe na-eme na nke ndị yoruba na etu niile o kwuru ya o mere unu ya ha afụ ya nọdụ na-epele politiks all this kind of ụmụ politiks a ee ka ọ dịkwa ka ọ dịkwa etu ka anyị si wee ndị igbo si wee na-elena na-elena na-elena na-elena etu a ka anyị si wee na-efu nwayọọ nwayọọ maka unu nwa unu na-achị anyị unu bụ ndị ọchịchị ka anyị ji wee gbasa everywhere all over the world ebe ọbụla nwere ebe ọbụla ihe na-ejefu ndị igbo ma ndị nọ n'ụlọ nga olova over aṅụrị na-enwe aṅụrị na-asụ oyibo si na ịbụ prọfesọ prọfesọ mmọkọ nke ma ebe ka ị e akwụkwọ prọfesọ ga-afọdụ onye tichi onye ka onye kụziri gị akwụkwọ ahụ iji wee bụrụ prọfesọ iji iji si na ịbụ prọfesọ prọfesọ gị na what's the meaning of prọfesọ ị ga-echaju ide anụ nwere ideelu m dee na my wall gwapụ the meaning of prọfesọ ewu ndị amerịka bụ prọfesọ gịnị ka ọlụ ha ihe ha kọntributuru na the economy of, the of their own country ndị british bụ prọfesọ kedu ihe ha kọntributuru likewise other western world ndị bụ prọfesọ ka ya ha kọntributu gị nwe na-aza prọfesọ gwa m ihe ị kọntributuru gwa m wantin ị kọntributu ihe kọntributu bụ unu tụkọta ego je na-alụ na-alụ aja red ụnụ aja red ụnụ aja ọtọ na Amerịka rapụbe nna gị ndị Fulani na-eweli nwayọ nwayọọ Abakaliki a ngaana anaghị ekwe na ndị mmadụ amara na Abakaliki agago amabata ha Enugu azọbazi anya between Enugu na abakiliki emegide akpọrọ ha Abakaliki egen dọkpene na Benue etinyekwuru ndị enwere ụdị ya ọga unu na-eme politiks ndị ala very useless set of people unu na-eme politiks a na-adọba ego na-eme ihe unu na ndị fulani unu na-akpọkwa ha aboki yoba ha ka unu wee mara ihe na-eyuz one voice ka ha ji aga everything ha chọrọ na naijiria ha ga-eme achieve because of what ha na-eyuz one mind na-aga abịa deceive unu ọkwa atiku atikuleti atikuleti mmadụ anụrụ ihe ka ihe mekwanụnụ atiku egbuo n'unu chandum waa napụ onye ọbụla gaala onwe eru ozugbo atiku atiku atiku na buhari onwe ihe dịcha atiku na buhari useless Unu unu nọdụkwa na ezuzu unu anyị ejiri egba anyị ejiri mma mma na egbe anyị bụkwa ajụ yi aya na akpa unu ka ọ na-elu unu na-arụ ihe niile unu bụ na unu bụ igbo leaders ihe unu bụ mkpee atụrụ kacha unu mma ewu ewu ka unu mma ego oke na anyị nọ Amerịka na professor for how many years etu anyị nọ ihe odogo mara na ịnogo America n'afọ ịnogo America more than 15 to 20 years ịnọdogo dị amụọ nwa ada gị nwaanyị anụọ nwaanyị anụọ na di gị onwe ike ọ bụ na ọ ka na-akwado ịnụ anụ mbọ n'ọnụ prọfesọ olubere na ị ya ana ụlọ olubere na you wen ịwụ prọfesọ prọfesọ ndị ala ọ bụrụ ụdị prọfesọ a ka ịwụ nwa m nwere nwa m ya ga English school ma ọ bụrụ na ụdị prọfesọ anụ ọ ya eje na school